AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị anyị abịala ọzọ na ụzọ gị n'ụbọchị taa ma n'ụbọchị taa anyị ga-eleba anya n'ọtụtụ ụzọ ọzọ anyị si enweta mmiri nke anyị na-eji eme ihe n'ime obodo nke anyị ga-eleba anya n'ụbọchị taa bụ nke a na-akpọ mmiri nke anyị na-enweta na ọdọ mmiri dum dị iche iche dịka iyi aza imo ma ọ bụ ụzọ ọbụla nke anyị na-eji enweta mmiri nke anyị na-eji eme ihe n'ime obodo ma ile anya na ụzọ mmiri ndị anyị na-ekwu okwu ya ị ga-ahụ na mmiri ndị a nọ n'ime ime obodo anyị na-eji eme ihe bụ ihe nwere ihe ize ndụ n'ime ya n'ihi na ọnọdụ na omume ndị mmadụ nye ihe Chineke ji gọzie anyị anyị na-eji enyere ndụ aka ị ga-amata na mmiri iyi aza maọbụ imo nke anyị na-eji ebe anyị na-aga eku mmiri anyị na-aṅụ aṅụ bụ ihe na-adịghị mma site n'ụzọ dị otu a mmadụ chineke kere eke bụ onye na-ebi obi maọbụ ndụ site n'imetọsị ogige ebe anyị bi gburugburu ị ga-ama na ọtụtụ ndị na-enwe atụmatụ iji mkposi na-etinye n'ime mmiri ọtụtụ ndị na-abụkwa ndị na-egbu anụ maọbụ mmadụ ha ewere ya tinye n'ime mmiri iyi aza maọbụ imo ebe anyị na-aga ekuta mmiri ọtụtụ ndị bụkwa ndị na-eji ihe dum jọrọ njọ na-etinye n'ime mmiri ma nke jọgburu onwe ya bụ na ụlọ ọrụ ha ndị na-emepụta ngwaahịa nọ n'ime ime obodo na-egbu okpo buba n'ime mmiri kepụta na unyi niile dum dị na ụlọọrụ ha ndị na-arụpụta ngwaahịa n'ime obodo anyị na-akpa agwa ọjọọ ndị dị otu a site n'igbu okpo buba n'ime ọdọ mmiri ndị a dum dị iche iche ebe ha na-ekpofu unyi niile ha mepụtara na ụlọ ọrụ ngwaahịa ha ụlọ ọrụ ngwaahịa dị ka ndị na-emepụta ọgwụ ndị na-emepụta ihe a na-eji enyere ndụ aka dum dị iche iche ndị na-emepụtakwa ncha ma ndị na-akpọ ụmụ anụ dịka ọkụkọ anụ ụlọ dum dị iche iche na-akpa agwa ọjọọ ndị dị otu a nke pụtara nụ na ọdọ mmiri ndị a dum dị iche iche ebe anyị na-eku mmiri bụ ihe jupụtara nụ n'ihe ize ndụ megide ahụike ọha na eze ọzọ bụkwa na ọtụtụ mgbe anyị onwe anyị bụ mmadụ na-akpakwa agwa ọjọọ ndị dị otu a site n'ịga na-asa ahụ n'ime ebe anyị na-aga eku mmiri ụfọdụ na-afọkwa akwa n'ime ebe ahụ anyị na-aga eku mmiri ụfọdụ na-egbunye akpụ ya nọrọ ebe ahụ ruo ma ree anyị mechakwa ihe ọjọọ ndị a metọchicha mmiri ndị a dị otu a anyị agakwa ebe ahụ ga-ekuru mmiri ṅụọ ma ile anya n'oge udu mmiri ga-ahụ na ọdọ mmiri anyị dum dị iche iche n'ime ime obodo anyị ma ebe dum anyị na-ekuta mmiri na-akpọ ụrụ na-enwe ihe ị na-ele ya anya ya bụrụ ihe na ụcha ya na-ana egbuke egbuke nke pụtanụ na mmiri adịzikwa mma ọṅụṅụ n'agbanyeghị na mmiri nwekwara ike na-egbuke egbuke ma ọ dịghị mma ọṅụṅụ n'ihi na ụmụ ntụ bekee ndị ahụ na-egbu mmadụ ndị na-emegide ahụike anyị nọ n'ime mmiri nke anyị na-anaghị ahụ anya ọzọ bụ na mmiri ọdọ mmiri ndị a dị iche iche na-enwe nje ọrịa ọjọọ ha nje ha na-ebunye anyị ọrịa ọjọọ niile dị iche iche ọha na eze na-ege anyị ntị unu ahụna na mmiri ndị a dum anyị na-aga ekuru aṅụ na-enweghị nlezianya n'ime ya ka ọ dị mma n'ụzọ kwesịrị ịdị mma n'ụzọ kwesịrị ka anyị ṅụọ ya ṅụ bụ ihe jọgburu onwe ya na-emegide ahụike anyị nke a bụ ihe na-akpatara anyị ụmụ ọrịa ndị a dum dị iche iche nke anyị na-arịa ọha na eze na-ege anyị ntị anyị na-arịọ si oke awa a unu nwere ohere ịnụ okwu ndụmọdụ ndị a gbasara ahụike anyị ka anyị bido n'ụbọchị taa kparịa agwa ma nwee ike na-eme ihe anyị ga-eji nyere ndụ anyị aka site n'iwuli ọnọdụ niile ọjọọ ndị dị oche iche anyị na-enwetakasị n'ime obodo anyị ma site n'ụzọ dị otu a nyere ndụ anyị aka mmiri nke si n'ime ala dịka anyị na-ekwu okwu ya bụ mmiri nke a na-egwu ala gwupụta anyị nwere nke anyị na-akpọ wel olulu mmiri anyị nwekwara nke a na-egwu ma were igwe na-adọpụta mmiri tinye n'ime ya ma were lie ma meere ya okpo ebe mmiri ahụ ga na-esi apụta anyị enwe ike na-echiri mmiri ndị dị otu ahụ anyị nwekwara olulu mmiri nke anyị na-egwu ma were ihe manye n'ime bọket maọbụ ihe anyị na-eji echu mmiri ma were eriri dị ogologo tinye n'ime ebe ahụ ma dọpụta mmiri ahụ ma ụzọ ndị a dị iche iche bụ ụzọ na anyị na-esi enweta mmiri nye olulu mmiri nke anyị na-adọpụta mmiri ya adọpụta o nwere ndị a na-egwu gwunye anyị anya ya abanye ime ime nke ọma n'ụzọ o kwesịrị nwere ndị na-anaghị egwu nye anya nke bụ pụta na igwuo ya ị ga-egwunye ya anya gị nweta mmiri gị hapụ ya ụdị olulu mmiri ndị a na-egwunye anya bụ nke anyị na-enweta n'obodo anyị a dịka ndị nọ na ebe ugwu nye ọnọdụ mmiri ndị dị otu a dịka nke a na-eji igwe a na-adọpụta mmiri adọpụta mmiri ndị ahụ dị mma ma kwesịkwa ọṅụṅụ n'ihi na mmiri nke ahụ nọ n'ime ala a na-egwupụta egwupụta bụ mmiri nke doro doronu site n'eluigwe ma taa taba n'ime ala n'ọnọdụ dị otu a n'ụzọ n'ụzọ ọtịta mmiri a nke na-ataba n'ime ala ndị ọkammụta mere ka anyị mata na ala nwere ihe ọzịza nke a na na-enye aka zaa mmiri ahụ nke ọma mmiri na mgbe mmiri ahụ ga-eru n'ụsọ asọ ala ebe anyị na-enweta mmiri mmiri ahụ adịla mma n'anya e, mmiri ahụ abụrụ ihe dị mma na ọṅụṅụ nke ukwuu nke pụtara na ọ ga-enwe unyi ndị a dum dị iche iche na-adị na mmiri nke mmiri na-eweta ma ọ na-edo ọ na-enwekwanụ nje ọrịa ndị a na-emegide ahụike ọha na eze ọ na-enwe ntụ bekee ndị ahụ na-emegidekwa ahụike ọha ma ihe anyị ga-amụta n'ụbọchị taa bụ na ọnọdụ na ụzọ anyị na-eji chekwa mmiri ahụ tutu anyị aṅụọ ya ma ụzọ anyị na-esi wepụta mmiri ahụ bụ ihe dị mkpa na ahụike ọha maka na ụzọ anyị na-esi enweta mmiri ahụ nwere ike nwee mmekọta ọnọdụ ọjọọ ndị a jọgburu onwe ha dịka ọ bụrụ na ihe okpo ebe mmiri ahụ na-esi apụta enwee mgbawa nke pụta na mgbe mmiri ahụ na-apụta mgbe anyị na-adọpụta mmiri ahụ anyị na-eji igwe na-adọpụta mmiri na-adọpụta mmiri ahụ aja ga na-esi ebe ahụ na-aba n'ime mmiri mara nke ọma na mmiri a si n'ala ọ bụrụ igwe ụzọ okpo ebe mmiri a na-esi apụta enwee mgbawa ma ọ bụ nwee ihe furunu ihe tafuru ya nke na ụmụ ihe ọjọọ ndị a dum nọ n'ime ala ga na-asọba n'ime mmiri ahụ mmiri ahụ na-adọpụta ya anyị na-aṅụ chee na mmiri ahụ ka dịkwa ụcha n'ụzọ o kwesịrị ịdị na-amaghị na o nweela ihe mgbafu nke ebe ihe ọjọọ si na-abanye n'ime mmiri ahụ ụzọ ọzọ bụ na anyị nwekwara ike dọpụta mmiri ahụ n'ebe anyị na-echekwa ya mmiri ahụ ma anyị dọpụta ya nwere ike bụrụ ebe jọgburu onwe ya ebe unyi ma ntụ ọjọọ ndị a dum na-emegide ahụike anyị dị kepụta na ọha na eze na-ege anyị ntị ke nwere ọnọdụ mmiri a nke a na nwere ebe nwere mmiri a nke a na-adọpụta adọpụta n'ala kwesịrị inwe ezi nlekere anya ịma ma okpo eliri ebe mmiri a na-esi abata na-abanye ebe anyị na-echekwa mmiri ma ọ bụ ihe dị n'ụzọ o kwesịrị nke ọma ọzọ bụ na ebe ọ na-awụsa mmiri ahụ ga-abụ ihe a ga na-asa kwamgbe kwamgbe ihe a na-eji atanye na mmiri na-egbu nje ọrịa wee na-atanye n'ime mmiri kepụta na mmiri dum ga-anọ ebe ahụ ga-abụ mmiri dị na nchekwa ahụike ọha na eze ọzọ bụ na nye olulu mmiri nke anyị na-egwu egwu a na-adọpụta adọpụta ọ bụrụ na anyị na-ekute mmiri anyị n'olulu mmiri nke na-adịghị anya nke n'ụzọ o kwesịrị n'ụzọ dị ole a ka mmiri sitere n'olulu ndị n'ụzọ dị ole ka mmiri ahụ nke sitere n'olulu na-adịghị anya ji bụrụ ihe na-adịghị mma ọṅụṅụ anyị maara nke ọma na omenala Igbo anyị bụ ndị na-eli mmadụ n'ime ala anyị maara na ala ebe a na-eli mmadụ a na-egwunye ya anya dịka o kwesịrị anyị makwara na mmiri a dịka anyị kwuru na-abanye n'ime ala na-aza n'ime mmiri ndị a na-enweta n'ime ime ala nke dị ime ime nke dị ime ime tutu mmiri ahụ eruo ebe ahụ mmiri ahụ ga-aza nke ọma so ọ bụrụ na anyị na-egwu olulu mmiri anyị anyị na-egwunye ya anya anyị enweta mmiri anyị ebido na-ekuru mmiri dị otu na-aṅụ kepụtara na ihe ọsọ nke sitere n'ebe ebe ahụ eliri mmadụ nwere ike ịsọba n'ime mmiri ahụ ihe ọsọsọ nke site n'ebe ebe otikpiri ebe anyị na-aga eme mkposi nwekwara ike ịsọba n'ime mmiri ahụ anyị agaghị ama mmiri ahụ nke na-azanụ na n'aba n'ime ala nwere ike ruo ebe ahụ anyị na-egwuru nweta mmiri a ọ zabeghị n'ụzọ o kwesịrị kepụta nọ na nje nke a kpatara na nje ọrịa ma ihe ọsọsọ mmiri nke site n'ụzọ ebe kesịta na ebe dum nke ọsọsọ mmiri ndị a kesta n'ebe dum ebe ihe ọjọọ ndị a dum ka anyị kpọpụtara nwere ike ịbanye n'ime mmiri anyị a na-aṅụ ile mmiri dị otu anya n'ụzọ kwesịrị ga-ahụ na ọ ga-enwe ụcha na-egbuke egbuke ọ ga-enwe ihe nrụrụ nke ga-emenụ ihe ya ga na-adị ụcha nke ọma kepụta na mmiri dị otu ahụ adịghị mma ọṅụṅụ ụdị mmiri ahụ ga-enwekwa ụmụ nje ma ntụ bekee nke na-emegide ahụike anyị Ọha na-ege eze na ntị ọzọ bụkwa na mmiri olulu nke ahụ egwukpuru egwukpu nke baranye ba n'ime nke anyị sị na ọ dị mma ọṅụṅụ ọ bụrụ na anyị na-eji ihe a na-eji atụ mmiri dịka ihe a na-eji atụ mmiri na-adịghị ụcha nke na-asapụ nke ọma na-atụnye n'ime mmiri ahụ ọ pụtara na anyị ga-eji ihe ọjọọ ndị a dum dị iche iche wee na-etinyekwa n'ime mmiri a kepụta ụbọchị ọzọ anyị bịara ịtụ mmiri ahụ anyị ga-enwekwa ike tụkwara ihe ọjọọ ahụ wee ike na-aṅụ mmiri ọjọọ dị iche iche igbo onye ọma na-ege anyị ntị anyị ahụla na ọnọdụ ahụike anyị bụ ihe nwere ezi ndabere na anyị igbo ndị chineke gọziri anyị na-ekpe ekpere ka ọnọdụ ahụike anyị bụrụ ihe dị mma ma bụrụ ihe kwụrụ ọtọ n'ụzọ o kwesịrị dịka onye kere anyị bụ chi anyị chọrọ ka ọ dị anyị na-arịọ igbo na-ege anyị ntị sị ebe a ka anyị ga-adọbịa n'ụbọchị taa udo dịrị unu igbo ibe m anyị ekelela nwanne anyị nwoke azụbike omume ọnụ ka udo chineke bara ya ụba ka mara chineke nọnyere ya ka anyị gee abụ na olu ndị eziye ụmụọka ya township na ya ọtụtụ hapụrụ ụfọdụ na-achọ ya ma na-ebube ka ọ ga-abịa oge ahụ na-abịa ngwa ee ọbịbịa ya na-eruso ee ọbịbịa ya na-abịa ụbọchị ọbịbịa ya na-eso igwe ga ụbọchị ọbịbịa ya keneruso ee ụbọchị ọbịbịa ya na-abịa ọ na-abịa ngwa onye nwanyị ga-abịa n'ike ọchị ọbịbịa ya na-ebiso

na-abịa ngwa onye nwe ga-abịa na-ebube dị ukwuu ya ga-aṅụrị ọṅụ dị na-elere anya ya ee ụbọchị ya na so. Seventh Day Adventist Church Choir ụmụọka ya Township unu emela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka amara ya nọnyere unu ruo mgbe ebighị ebi amen n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke Chineke ka anyị were ohere ọma kelee ụmụnne anyị ndị kpọtụrụ anyị nwanne anyị nwoke Emmanuel onye kpọtụrụ anyị site na Shagam Ogun steeti Naijiria anyị na-ekelekwa gị na-asị ekpere ọma nke ikpere anyị Chineke ga-aza akwa nke ị na-ebe Chineke ga-enyere gị aka Chineke ga-agọzi ezinụlọ gị Chineke ga-eme ihe ribema n'ime ndụ gị ka anyị keleekwa nwanne anyị nwoke simeon okoro onye kpọtụrụ anyị site na sabo shagam anyị na-asị ka ịhụnanya chineke na amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs unu emeela ndị na-akpọtụrụ anyị ka anyị nwekwara otu aka kelee onye kpọtụrụ anyị site na bauchi steeti nwanne anyị nwoke sọnde imeela na akpọtụrụ anyị ekpere anyị bụ ka chineke na-echebe mmadụ niile ka ịhụnanya ya bara anyị ụba n'aha jizọs amen igbo ọma onye na-ege ntị ndewo ana m ekelekwa gị ọzọ n'ihi na ohere ọma ọzọ abịakwala n'ụbọchị taa nke mụ na gị pụrụ iji nwee nnọkọ ma na-eleba anya n'ime akwụkwọ nsọ ana m asị ka Chineke nọnyere gị ka Chineke na-edu gị n'ụzọ gị niile biko isiokwu nke anyị ga-eleba anya n'ụbọchị taa na-asị meghee obi gị ka ị nata ọgwụgwọ meghee obi gị ka ị nata ọgwụgwọ ihe ọgụgụ anyị ga-esite n'akwụkwọ ndị kọrent nke abụọ akwụkwọ ndị kọrent nke abụọ isi isii amaokwu nke iri na otu nna anyị na Chineke anyị onye dị nsọ biko imeela rọpụtara anyị ohere ọma ọzọ n'ụbọchị taa iji nyochaa akwụkwọ nsọ biko Chineke anyị gwa anyị okwu site n'akwụkwọ nke ndụ ka anyị wee nụta ma bara onwe anyị uru n'aha Jizọs ihe ọgụgụ anyị ga-esite n'akwụkwọ ndị Kọrint nke abụọ isi isii amaokwu nke iri na otu ọ sị ndị Kọrent ọnụ anyị ghere oghe ịgwawa unu okwu emewo ka obi anyị dị obodobo ndị Kọrent, ọnụ anyị ghere oghe ịgwawa unu okwu emewo ka obi anyị dị obodo bụ na mgbe gara aga n'obodo prusia. onye eze nke na-achị obodo ahụ bụ onye otu ụbọchị ya kelie ịga ile ụlọ mkpọrọ nke dị na obodo Berlin mgbe o ruru ebe ahụ ya chọpụta na ndị niile bụ ndị nke nọ n'ime ụlọ mkpọrọ ahụ bụ ndị iwe ji ndị jikwa oke olu na-ekwu okwu ekwu sị na ha bịara ebe a na ụzọ na-ezighị ezi na ọ dịghị ihe ha mere n'aka ha dị ọcha onye ọbụla n'ime ha na-aba atụ mma n'elu na ha hụghị ihe ha ji bịa ebe a na onye kpọtara ha ebe a kpọtara ha n'ọnọdụ nke mmegbu mgbe onye eze nke a na-achị obodo a bịara lee anya hụ na ọ dị naanị otu onye nke na-ekwughị okwu mgbe ihe ndị a na-eme ya garuo nso ebe onye ahụ nọ ya sị ya onye a na-ebe a bịa ebe a gịnị kpatara iji bịa ebe a onye ahụ sị ya nna anyị ukwu eji m egbe gaa ohi ya jụọ ya iwu oji gị ka ọ bụ na iwu eji gị ya sị nna anyị ukwu iwu ji m ihe m na-agabiga ebe a n'ezie bụ ntaramahụhụ nke ruru m n'ihi na emere m ihe na-ekwesịghị ekwesị eze lechaa anya kpọọ ndị nche si ha ndị nche bịa n'ebe a kpọpụtanụ nwoke a bụ onye mere ihe ọjọọ na-egbughị oge o kwesịghị ka m hapụ ya n'ụlọ mkpọrọ ebe a ka ọ nọrọ n'ala ọbụna ndị a na ihe ha mere n'iyi gị onye na-ege ntị ọ bụrụ na anyị gosi ntụkwasị obi na ihe nke anyị mehiworo na njehie anyị niile n'ezie Chineke na-eweta amara nke ọgwụgwọ n'ime ndụ anyị ọ bụ ya kpatara onye amamihe na akwụkwọ nsọ ji na-ekwu sị na onye ọ bụla nke na-ekpuchi mmehie ya agaghị aga n'iru chọta nke a na akwụkwọ ilu isi iri abụọ na asatọ amaokwu nke iri na atọ ọ bụ ihe jọgburu onwe ya anyị nọ na-ezo mmehie anyị n'ebe Chineke nọ ebe anyị makwara na ihe niile gba ọtọ n'iru Chineke na ihe ọbụla nke anyị na-eme ma nke anyị mere ebe a na-ahụ anya ma nke anyị na-eme na nzuzo na onye kere eluigwe n'ụwa na-ahụzụ ihe niile ọ bụ ya kpatara o ji bụrụ na ihe ọbụla nke mụ na gị na-eme ma nke ọma ma nke ọjọọ ga-abụ ihe nke anyị ga-agụzi n'ụbọchị ngụzi gụọnụ akwụkwọ Hibru isi anọ amaokwu nke iri na atọ n'ezie obi sara obodoro obi sara mbara na-eweta ọgwụgwọ ikwupụta mmehie anyị ọ dịghị ihe wetara ọgwụgwọ nye mkpụrụ obi anyị dị ka ya mgbe anyị nọ na ntamu n'iri uju n'ihi mmehie anyị ọ bụrụ na anyị nwee ntụkwasị obi ebe Chineke nọ kwupụta mmehie anyị n'ezie Chineke na-alụ ọlụ amara n'ime obi anyị ọ bụ onye na-agbaghara mmehie mgbe ọ na-agbaghara gị mmehie ya ebido hichasịwa weta ọgwụgwọ nke obi gị chọrọ n'ime gị ya mere o ji dị mkpa na nkwupụta nke mmehie anyị bụ ịkwadobe Chineke ịhụ na ihe anyị mere na-ewute anyị ka o wee nwee ike lụpụta ọlụ ebere nke dị iche n'ime obi anyị ihe nlụpụta nke mmehie bụ ajọ ihe ọmụma ikpe ụjọ na ọtụtụ ihe ndị ọzọ bụ ihe nke na-erughị eru ya na ha so ihe ndị a bụ ihe ndị na-emebisi ihe ọma nke chineke mere n'ime mmadụ ma mgbe anyị bịara zute chineke na sara mbara anyị na-enye chineke ikike ka o ike lụọ ọlụ nke nzọpụta ọlụ nke nhichasị nke mmehie jehova na-aga ebe ahụ anyị nwere mgbu n'ime obi anyị mepee ya ihe ahụ dum bụ ihe nke dị n'ime obi anyị na-egbuda anyị ala abụrụ ihe ga-asọ ọsị dịka avụ jehova na-ewepụsị ihe ndị nke a na-egbu egbu n'ime anyị ọ na-atọpụsị anyị na agbụ niile nke obi anyị na-eru eru na-akpatara anyị bụ mmadụ gị onye mụ na ya na-atụgharị uche ọ dị mfe na ị ga-ekwupụta mmehie gị n'iru Chineke n'ụbọchị taa ọ dị mfe na ị ga-eme ka obi gị saa mbara ọ dị mfe na ị ga-aghọta sị na ihe ọ bụla nke ị na-agabiga na ọ bụ nramahụ nke ịkpatara onwe gị na ihe ga-eme ka isi na ya pụta bụ ịghọta ma kwupụta mmehie ndị a ọ ga-amasị gị ibi ndụ nke ziri ezi n'iru Chineke ọ ga-abụ ihe ga-enye gị obi ụtọ ịhụ na Chineke ga-alụ ọlụ nke amara n'ime gị biko ọ bụrụ na ihe ndị a bụ ọchịchọ gị ana m arịọ Chineke onye bi n'eluigwe ka o mere gị amara nna anyị na Chineke anyị onye dị nsọ biko lekwa nwanne m nwoke nwanne m nwaanyị onye gere ntị n'ụbọchị taa biko nyere anyị aka onye nwaanyị anyị ka anyị kwesị ntụkwasị obi ma ghọta were obi sara mbara rịọ mgbaghara mmehie n'aka gị ka ị wee hichasị anyị mee ka anyị wee dị ọcha bụrụ ndị ga-enwe olileanya iketa ndụ ebighị ebi onye nwe m biko ka ọ dịrị anyị otu a n'aha Jizọs onye nwụrụ n'ihi anyị onye mgbasa ozi eze nlewemchi imeela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa arịrịọ anyị mbụ ka chineke gọzie gị ka ọ nọnyere gị n'ihe ọ bụla nke itinyere aka n'ime ụwa anyị nọ n'ime ya imeela na-agba anyị ume ka chineke gbaa gị ume ka chineke gọzie gị amen ezi enyi m mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kpọtụrụ anyị ka anyị na gị wee rikọta nri n'okwu nke Jizọs imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo